ǹdeèwo nnọọ na mmiri ndụ̀ nke ụbọ̀chị̀ taa ịpụtakwa ama m na arụ dịsị gị ka anyị gaa n'iru n'ụbọchị nke taa ozugbo ka anyị fụ ihe Chineke chọrọ ka anyị mụta n'akwụkwọ nsọ n'ụbọchị nke taa. ọ sị ngọzi na-adịrị ndị bụ ogbenye n'ime mmụọ ha n'ihi na alaeze nke eluigwe bụ nke ndị ahụ ngọzi na-adịrị ndị bụ ogbenye n'ime mmụọ ha n'ihi na alaeze nke eluigwe bụ nke ndị ahụ. Matiu isi nke ise amaokwu nke atọ gịnị ka nke a pụtara ọ sị na ngọzi onye agọziri agọzi ndị a gọziri agọzi ka ndị ahụ bụ ndị bụ ogbenye n'ime mmụọ oge ụfọdụ a na-ekwu okwu e, ọtụtụ ndị mmadụ na-ewe a ebe a na ha na-agbagwoju ha anya ma ọ bụ ụfọdụ na-aghọtafie ihe akwụkwọ nsọ ma ihe Chineke na-ekwu ebe a ọ dịka a ga-asị na Chineke kpọrọ ndị ọgaranya asị na ndị bụ ndị ọgaranya na ọ dịghị ihe ha bụ n'iru Chineke mba ọ dịka a ga-asị ụfọdụ na-ewe ebe a ka a ga-asị na ịbụ ogbenye bụ ngọzi <laughs> ọ bụchara eziokwu ihe ọ pụtara bụ na onye ọbụla dị ogbenye n'ime mmụọ onye na-adịghị ahụta onwe ya ka ọgaranya onye na-ahụta onwe ya dịka onye na-enweghị ihe ọ bụ na ihe o nwere onye dị otu ahụ ngozi na-adịrị ya n'ihi na onye a ga-adabere na Chineke ya bụ na ihe ebe a na-agbado ụkwụ na ya bụ gịnị ịdị umeala mmadụ iwetu onwe ya ala ma ị nwere ego ma ị ego ọ bụrụ na ị nweghị ego ma na-edi mpako ị bụghị ogbenye n'ime mmụọ ịbụ ogbenye abụghị naanị mgbe mmadụ na-enweghị ego ya ka anyị kwụsị ịghọtafie ebe a onye bụ ogbenye n'ime mmụọ bụ onye wedara onwe ya onye na-ahụta onwe ya dịka onwe gị ihe ọ bụ n'iru Chineke ndụ nke ime mmụọ ya mere gịnị dabere na Chukwu kpamkpam ọ naghị ahụta onwe ya dị ka onye ma ihe ọ na onye gụrụ akwụkwọ nwegasịa amamihe mana n'ịrụchukwu ọ na-ahụ onwe ya dịka onye na-enweghị ihe ọ nwere onye na-enweghị ihe ọma onye ahụ dị ogbenye n'ime mmụọ ya bụ ka ngụkọ ya ọzọ ka ịghọta ya ngọzi na-adịrị ndị bụ ogbenye n'ime mmụọ ha n'ihi na alaeze nke eluigwe bụ nke ndị ahụ maka na chineke anyị anyị ma na ihe na-ewe chineke iwe n'ụwa ọ dịghị ihe na-ewe iwe ka mpako mpako mmadụ ibuli onwe ya elu mmadụ ịdị na-ahụta onwe ya ka onye kacha mma onye kacha nwe onye ga-aba ewepụ ya ọ dịghị ihe ga na-emezi ihe chineke otu ihe chineke kpọrọ asị kpọbiga ya oke bụ mpako anyị ma na ọ bụ mpako Kandi Kandi Nwor butere ihe Lucifa ji wee mee gịnị chọbazịa ka ya dịka Chukwu iwe wee wee Chineke wee tụdatị ya ya bụ na ọ bụrụ na ị na-enwe mpako biko ana m ayọ gị ka ị wetuo onwe gị ala n'agbanyeghị ụdị ego ị nwere n'agbanyeghị ụdị mma ị mara n'agbanyeghị ụdị ọgaranya ịbụ ọgaranya amamihe ọgaranya nwere ndị nwere ihe ma ihe ya ọgaranya amamihe biko wetu onwe gị ana ka ngọzi chineke wee dịrị gị ọ sị na alaeze nke eluigwe bụ nke ndị dị otu ahụ ya bụ ọ bụrụ na iwetụbere onwe gị anya bụrụ ogbenye n'ime mmụọ eluigwe abụọkwa maka gị eluigwe megị alaeze eluigwe bụkwa mụnwa kwiri ọhịa akwọ nsokwu sị na ala n'ihi na alaeze eluigwe bụ nke ndị dị otu a bụ nke ndị dị aṅaa ndị bụ ogbenye n'ime mmụọ ya bụ na ihe anyị mụtara n'ụbọchị nke taa bụ gịnị iwetu onwe anyị ala ya bụrụgoro na ọgụnwa bụ onye na-eweta ego eji eme ihe niile n'ezinụlọ n'ụlọ ụka afụzi n'onwe gị ka ga-asị na ewepụ gị ndị ọzọ niile onwezi ihe ga na-aga aga ị na-enwe ụdị uche ahụ ọ bụ na uche gị na-abụ obi gwa gị sị gị na ewepụ gị maka na gị wetara ego eji mee nka nke ọzọ na-ewepụ gị na onwe ihe ga-emenụ ma na gịnị mere na ịnwewego mpako ịdị azụ ogbenye n'ime mmụọ wetuo onwe gị ana ka chineke jiri aka mee gịnị wee bulie gị na nabata gị n'ala eze ya ọ ga-adị oge ọzọ mgbe anyị ga-ewetakwara gị mmiri ndụ kwa ụbọchị tupu mpịachie ana m arịọ gị biko ọ bụrụ na ike etinyere anyị aka na mmasị ugbu a nke ndị bekee kpọọ laik mee ya kịta ọ bụkwa na ike adịnyere aka na sọbskraịbụ iso wee sonyere anyị na chanel a ka ọ ga-abụ mgbe ọbụla m tụpụtara um, ozi a ka o ruo oge aka ozugbo ozugbo asị nke ibinye aka na sọskraịb ịfụkwa ebe ahụ esere e mgbịrịmgba ebe ahụ esere mgbịrịmgba kendị bekee kpọrọ bel dinye aka gị ebe ahụ ka ọ ga-abụ mgbe ọbụla m tụpụtara ozi ọzọ ewetara gị ya n'ọnụ ụzọ gị ozigbo ozigbo isoro na ndị izizi ga-eme gịnị ga-ege ya daalụ rinne maka ndị Igbo na-afịa ara ịgụpụta ka m gị ọzọ tupu mpịachie ọsị ngọzi na-adịrị ndị bụ ogbenye n'ime mmụọ ha n'ihi na alaeze nke eluigwe bụ nke ndị ahụ Matiu isi nke ise amaokwu nke atọ agụpụtara gị n'Igbo Baịbụl nke dị n'ikuku ka emesịa Chukwu gọzie gị